anya ibuchinyatiagadagbachiri ụzọ nwoke obiọma olilaanya nke ndị nsọ ha ahịhịa hụrụ ọkụ ma ayị were ọbụgnị ka m kejikere gị kawesuo aga m abụ isi ala nye gị eze m n'ịbụ chi m n'ịbụ chukwu ebighị ebi n'ịbụ chukwu ịbụ chukwu o n'ịbụ jehova jire nwoke ọma agada ka mmụọ ka ibe ya ogo oke mmiri na-egbu ogbe ọdọ mmiri besaid adarihe n'ịbụ chineke n'ịbụ chukwu ebighị ebi n'ịbụ chukwu ebighị ebi n'ịbụ chukwu ebighị ebi o jizọs aga ama mkpịsị ala nye gị ekele ruru gị n'ịbụ chi aga m akpịsị ala nye gị eze m n'ịbụ m onye nwe aga m abụ isi ala nye gị eze n'ịbụ chi m zadaboshidi agada ya gaya brada ya gada bush mali gada boshidi adali ya dabo bush zadaboshidi ada ya gada ya dabo ya Dia gada boshidi ya la brada gada banya

ebube gị bata n'ebe kere ọgwụ ọgwụ arụ a onye kere eke nwere onwe ya onye gburu isi ahụ n'ụzọ onye ihe na-esiri ike ọ dịrị ya mfe chukwu ebube ya ihe onye ma aka nsi bi ụra onye ma aka nsi bi ụra oje na ma oje na mmadụ chukwu ọma the lion of the tribe of judah oh you are incredible god accessible god eh. otuto ndị mmụọ ozi bi n'igwe na-akpọ isi ala a na-enye gị ekele maka na ndị nsọ bi n'ụwa ha na-ebu ikpere na-enye gị otuto jesọs onye nwụrụ si na ndị nwụrụ anwụ wee kwesịrị ekele afado mega mizuru oke mizuru oke n'ezi ndị abadala bụ oje dị ya malikada bụ oje dị ya ndị kada boje ya da boja la da boli kada ya da ya prada boje dia se de boli kada ya prada boje dia ee eh, alfa na omega m izuru oke n'izuru oke n'ezi isi ya ike na m izuru oke izuru oke n'ezi maka na n'etiti ya ahụ ike dadi ị na-egosi onwe gị ọ dịghị onye dị ka gị ndị zuru oke n'ezie ịbụ na onye anyị na-enye ekele n'ịbụ onye mụ na aja mma n'ịbụ onye mụ na-akpụ isi ala nyere n'ịbụ onye mụ na aja mma baba m ịbụ onye mụ na-enye ekele n'ụtụtụ n'abalị onye mụ na-aja mma baba m ịbụ onye mụ na-enye ekele na wetin I go give you Jehovah Jare onye ọma baba m ịbụ na onye mụ na-enye ekele oh. eze m ịbụ onye mụ na-aja mma baba m bụ onye m na-enye ekele ruru gị bịa kelele ihe bịa nara ekele gị no man can share from your glory no man can compare your greatness lord no man can share your glory who can challenge the maker kono ye galero chogo kale ah ihe ihe ihe eze onye na-agwọ isi na-agwọ ọgbọrọ ọkwọ gị na-agwọ n'ọrịa na ihe kpata n'ọrịa ochie dike ekwe eme ekwe eme ekwe eme ekwe eme ọzọ pịata pịata pịata n'elu ogwu jizọs ah, ya mere ji alfa na omega m na-ezuru oke n'ezi ah I declare my love for you cause you are Lord you are Lord that I am Jehovah I put you in front of my destiny you are Lord you are Lord that I am Lord I bow before your throne Jesus I kneel before your throne, Lord. Baba, I give my heart, my soul, my body to you. Cause you are all, you are all that I am. Jesus, I confess my love for you. You are all that I am. Lord, I declare my love for you. You are all. You are all. all, you are all, you are all, you are all, you are all, you are all. Baba, you are all, you are all, you are all. I give it up to you, Jesus. I give it up to you, cause you are all, you are all. In Nigeria, Lord, I give it up to you. In Nigeria, Lord, in my family, Lord, Lord, in my marriage, Lord, I give it up to you, Lord. I give it up to you. No man, no man, no man, no man can share your glory. Oh, Satabosha, you are all that. Jesus, I come the Elway. Jesus. Jesus, ibere dị n'ala o. Jizọs, aka dị n'elu eze. Jizọs, ibere dị n'ala e. That's what I say, what have you not done? for me. What have you not done for me? I cannot imagine all you went through just for me. Oh Jesus, what have you not done for me? My whole strength failed me. Friends and family turned their back on me, Lord, you You never let me down. My own strength filled me, Jesus. Friends and family turned their back on me. Jesus, you stood by me. You never let me down. Oh, Jesus, Jesus, Omega Naya. I worship you today. Jesus, Omeka Nayae, I bow before your throne. men may not understand how far you've brought to me. men may not understand. I tell you, as I worship the Lord, we're going to give you testimonies that will send messages to your loved ones. Are you buried in the house? Are you sick wherever you are? The Lord will send you a testimony this day. Ah, men may not understand where you are taking me to, but uh, Lord, I will follow you to the end. Lord, I promise you, because I know men may not understand where you are taking me to, but I know when you finish with me. They will laugh and smile. They will laugh and smile. They will clap at me. They will honor you because of my life, oh God. How much you love me, men may not understand. I tell you, men may not understand. Your testimony today, men we ask you questions. Oh, who has done this great thing in your life? cause men may not understand oh how much you love for me men may not understand ebube gị igwe ebube gị uwa ụwa ebube gị enweghị atụ chime ebube gị dị ngọzi

onwe bụ ezi Chineke egwu ọ bụ na atụla gị ma onwe bụ ezi Chineke egwu ọ bụ na atụla gị ma onwe bụ ezi Chineke egwu ọ bụ na atụla gị eze nwa m ọma asị m onwe bụ ezi Chineke egwu ọbụla agharịbi igosi onwe na nigeria abụ ụba ọkụ ọkụ na-ere ere agaghị m ikosi asị m onwe m n'elu ụwa maka na abụ m ọkụ na-ere e. ọkụ na na-ere ọkụ ọkụ ọkụ ọkụ na-erere ọkụ na-erere ọkụ na-erere ọkụ na-erere ọkụ na-erere ọkụ na-ere ee ọkụ na-ere asị m ya bụ na ee o ọ nyiri onye ọma ọkụ na bụ aha the great lion of your tribe of Judah. Onye na-emere m ihe dị mma. I say who can challenge Ah, kedu onye ga-alụrụ chi m ga-alụ eze ọkụ na-erere ọkụ na-erere ọkụ na-erere ọkụ na-erere ọkụ na-erere ọkụ na-erere aha ọ dịghị aha onye dị ka gị chimara obi m mọ There is no God like you. Emmanuel, faithful God. You are a faithful God. Faithful God. eh You are a faithful God. I call you faithful God. When I look at my life, I look at what you've done in my life. Oh. You brought me from nothing to something. Eh. You are a faithful God. You are a faithful God. You are a faithful God. Unbeatable God. Hey, yeah. I call you faithful. I call you faithful. I call you faithful. Incredible God. Unbeatable God. Unstoppable God. You are so faithful. You are the faithful God. Oh. You are a faithful God. Cause I sing only you deserve all my praises. Faithful God. Oh. Only you deserve all my honor. Faithful God. I couldn't chamber. I couldn't mba more. I couldn't chamber Jerry Bonine. Hey, oh yeah, Mary.

na-adịghị ndụ asị m na onye nwanyị ezitewo ndị mmụọ ozi ya na-abụ na-adị ndụ a sị m na onye nwe anyị ezitewo ndị mmụọ ya ka na-apụghị ịgụta ọnụ ọnọdụ anyị na-emetụ ya n'obi na obi ọ bụ ya bụ elele enwe ite ọgbanyụ ọkụ jesiri n'ọkụ na-afọ ikuku ama n'ọnya agụbata ya gbadawara ọzọ oke mmanwụ na-eche onwe ya ebube dike bụ ya onye naanị ya na-achị eze onye ukwu n'ọba agha chukwu ebulie m n'ihi nwere gbanwe malie ọ bụ gị bụ odogwu akata aka ọ bụ gị bụ kpụ nwa n'afọ oke mmiri na-ebu agwa oke ji bụ aha gị ị naghị anwanwụ ị naghị aka nka ị nweghị mgbanwe chukwu okike onye ihe banyere m na-emetụ n'obi ikwasịrị tụkwasị obi dị otuto mee iwe kele m naanị kwesịrị ekele chioma na-ebulie m elu mmetụ m call me by my name lay your hands on us do not let me go the way I came today Touch me with your hand. Wipe away my tears. Metụ m aka gị otu aka na-eru mba onye naanị ya na-achị ebighị ebi chioma na ịnweghị mgbanwe maọlie metụ m aka gị anọkwala m n'ebe dị anya enweghị m chi ọzọ naanị igwe n'ụwa naanị ikwesị tụkwasị obi ọ bụ gị bụ ebe mgbaba mee onye na ọbaga m chioma nwere onye na-ekwu ma ọ bụrụ na ikwucha o nwere onye na-eje ma ọ bụrụ na ijecha naanị kwesịrị tụ kwasị obi ọ bụ gị bụ ebube dị ike ana m etụ gị dịka dịka dịkarara oke mmanwụ na etu onwe ya metụ maka gị onye naanị ya na chi ebi ebi anọkwala m n'ebe dị anya ha gbakwara m nkịtị na metụ maka gị Jehovah lay your hands on us do not let me go do not let me go the way I came today wipe away my tears I want to serve in truth and spirit metụ maka gị Do not let me go. Do not let me go. Do not let me go. Abụla onye naanị ya na-achị eze. Chi na-enweghị mgbanwe, naanị kwesịrị ntụkwasị obi. ha m ala anya gị o, eze ndị eze aha gị. omimi n'ime omimi. Oke na-eto onwe ya jehova onwere onye dịka gị e, chọma ya ebulie m elu e. ha sọpụrụ ma gị eze metụ anya ka gị e. Amen. ọtụtụ na la. anụ Ei!

national places for heritage favor, global impact, international relief. I never see, I never see any counter. Wave your hands to Jesus. I never see any counter. Wave your hands to Jesus. I never see any counter. Wave your hands to Jesus. I never see any counter. I never see, I never see. I never see any counter. I never see, I never see. I never see any